ebela nkukwa ya onye nna ya elu ọgọdayọchie ya anya ee eh, eh. ọ bụ ụka bụrụ ilu eh. okwu ndị mkpụrụ bụ ntị chiri ya anaghị agba oji ntị n'agha esula eeeee e, e, e, ahụ ihe ka bụkwara oge ya ọ daa ugo chara cha adịghị echu echuo oji ọfọ gala ọ bụ ụka bụrụ ilue okwu ndị mkpu igbo dị ụtọ ọ na-ebunye maka okwu ndị nna nna anyị kwuru mgbe gboo okwu ndị bụ nne nne gede kwuru lee ya ka anyị ji amụrụ ihe okwu ndị nna nna anyị kwuru mgbe gboo okenye anaghị anọ mp3juice.com.ng.